isiokwu a na-amụ amụ nke iri atọ na asatọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Nọvemba 13 ruo 19 ndị na-eto eto olee ụdị ndụ unu chọrọ ibi amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ịghọta ihe ga-echebe gị iri isi abụọ amaokwu nke iri na otu abụ nke otu narị na iri atọ na ise Jehova ji obiọma na-arịọ mara ihe nwa m Ihe isiokwu a na-ekwu ndị na-eto eto Jehova mana mgbe ụfọdụ o nwere ike isuru na ike ime ihe dị mma nakwa ihe ga-eme ka unu na ya dịrị na mma olee otu unu nwere ike isi kpebie ihe ndị ga-eme nna unu nke eluigwe obi ụtọ anyị ga-eleba anya n'akụkọ ụmụ nwoke atọ ghọrọ eze Juda mgbe ha dị obere ka anyị hụ ihe unu ga-amụta n'ihe ndị ha mere paragrafụ nke mbụ ajụjụ Olee ihe siri Jehoash, Ọzaya na Josaya ike? Olee otu obi ga-adị gị ma ị malite ichi ndị Chineke mgbe ị ka dị obere? Gịnị ka ị ga-eji ikike ahụ ị nwere mee? Baịbụl kwuru gbasara ụfọdụ ndị eze Juda ghọrọ eze mgbe ha dị obere. Dịka ihe atụ, Jehoash ghọrọ eze mgbe ọ dị naanị afọ asaa, Ọzaya ghọọ eze mgbe ọ dị afọ iri na isii, Josaya aghọọkwa eze mgbe ọ dị afọ asatọ. chegodo otu ihe a si siere ha ike n'agbanyeghị otu o si siere ha ike Jehova na ndị ọzọ nyere ha niile aka ha emee ọtụtụ ihe ọma paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere o ji dị mma ka anyị mụọ gbasara Joash Ọzaya na Josaya anyị abụghị ndị eze ma ọ bụ ndị eze nwanyị ma anyị nwere ike ịmụta ọtụtụ ihe dị mkpa n'aka mmadụ atọ a kọrọ akụkọ ha na Baịbụl ha mere ihe ndị dị mma ma e nwekwara ihe ndị na-adịghị mma ha mere anyị ga-eji akụkọ ha mata ihe mere anyị ji kwesị ị na-emeta ndị ezigbo mmadụ enyi ị na-adị umeala n'obi nakwa ịna efe Jehova na ndụ anyị niile na-emeta ndị ezigbo mmadụ enyi paragrafụ nke atọ ajụjụ olee otu Jehoyada dabụ nnukwu onye nchụàja si nyere eze Jehoash aka ime ihe dị mma na-eme ihe ndị dị mma Joash mere mgbe eze Joash dị obere o mere ihe dị mma ebe ọ bụ na o ezi nna o mere ihe Jehoyada gwara ya mee Jehoyada bụ nnukwu onye nchụaja na-erubere Jehova isi ọ zụrụ Jehoash ma kụziere ya gbasara Jehova ka a ga-asị na ọ bụ nwa ya aka ahụ Jehoyada nyere ya mere ka o ife Jehova nyekwara ndị Izrel aka ka ha fee Jehova Jehoash medịrị ka a rụzie ụlọ nsọ Jehova paragrafụ nke anọ ajụjụ olee uru iji iwu Jehova kpọrọ ihe na-abara anyị ọ bụrụ na e nwere onye na-akụziri gị ịhụ Jehova n'anya na ị na-eme ihe ọ chọrọ onye ahụ na-enye gị onyinye bara ezigbo uru ilu isi abụọ amaokwu nke mbụ sịrị nwa m ọ bụrụ na ị nabata ihe m na-ekwu ma jiri iwu m na-enye gị kpọrọ ihe amaokwu nke iri ruo na nke iri na abụọ sịrị mgbe amamihe banyere gị n'obi ịmụta ihe a na-atọkwa gị ụtọ ichebere ihe echiche nke ọma ga-eche gị nche ịghọta ihe ga-echebekwa gị ọ ga-echebe gị ka ị ghara ịbanye n'ụzọ ọjọọ ka ị ghara ịdaba n'aka onye na-ekwu ihe rụrụ arụ ndị nne na nna nwere ike isi ọtụtụ ụzọ zụọ ụmụ ha legodo otu nna otu nwanna nwaanyị aha ya bụ Katia si nyere ya aka ikpebi ihe ndị dị mma ka papa nwanna nwaanyị a na-ebugo ya ụlọ akwụkwọ kwa ụbọchị ya na ya na-ekwurịta ihe mmụta dịịrị ụbọchị nwanna nwaanyị ahụ sịrị mkparịta ụka ndị ahụ nyere m aka ime ihe ndị dị mma ma ọnwụnwa bịara m n'ụbọchị ahụ ọ bụrụ na ị chere na ihe nne na nna gị na-agwa gị anaghị ekwe gị magharịa ahụ gịnị ga-enyere gị aka irubere ha isi otu nwanna nwaanyị aha ya bụ Anastasia chetara na nne na nna ya na-ewepụta oge kọwara ya ihe mere ha ji eme iwu ụfọdụ n'ụlọ ha Ọ sịrị ihe a ha na-eme na-enyere m aka ịghọta na ihe mere ha ji eme iwu ndị ahụ abụghị ka ha na-atụrụ m ụka kama na ọ bụ iji chebe m n'ihi na ha hụrụ m n'anya paragrafụ nke ise ajụjụ olee otú ihe ndị ị na-eme si agbasa ma ndị mụrụ gị ma Jehova ọ bụrụ na ị na-eme ihe nne na nna gị ji Baịbụl na-akụziri gị obi ga-adị ha ụtọ nke ka nke bụ na ị ga na-eme Chineke obi ụtọ gị na ya adịkwuokwa na mma ili isi iri abụọ na abụọ amaokwu nke isii sịrị zụọ nwata ka o soro ụzọ o kwesịrị iso ọ bụrụgodi na ụmụ okenye ọ gaghị ahapụ ụzọ ahụ isi iri abụọ na atọ amaokwu nke iri na ise sịrị nwa m ọ bụrụ na ị mara ihe obi ga-adị m ụtọ amaokwu nke iri abụọ na anọ na iri abụọ na ise sịrị nna onye ezi omume ga-aṅụrị ọṅụ onye ọ bụla bụ nna onye ma ihe ga-enwekwa obi ụtọ n'ihi nwa ya nne gị na nna gị ga-aṅụrị ọṅụ nwaanyị mụrụ gị ga-enwekwa obi ụtọ ọ bụ na ihe abụghị ezigbo ihe mere ị ga-eji na-eme ihe dị mma Jehoash mere mgbe ọ dị obere paragrafụ nke isii ajụjụ olee ndị Jehoash malitere ige ntị mgbe Jehoyada nwụrụ oleekwa ihe ọ kpatara ya mụta ihe n'ihe ndị na-adịghị mma Jehoash mere mgbe Jehoyada nwụchara Jehoash metara ndị na-abụghị ndị ezigbo mmadụ enyi ihe mere nke abụọ isi iri abụọ na ana amaokwu nke iri na asaa na iri na asatọ sịrị mgbe Jehoyada nwụchara ndị isi ndị Juda batara kpọrọ eze isi ala gekwara ha ntị ma ihe ha gwara ya ha hapụrụ ụlọ Jehova bụ Chineke ndị nna nna ha malite ife arụsị na ogwe osisi arụsị mmehie a ndị Juda na ndị Jerusalem mere mere ka Chineke wesa ha iwe ọ malitere ige ntị na ndụmọdụ ndị isi ndị Juda bụ ndị na-ahụghị Jehova n'anya nyere ya ọ ga-abụ na ị kwetara na ọ gaara akara Jehoashi mma ma ọ bụrụ na o zeere ndị ahụ n'ihi na ha na-eme ihe na-adịghị mma kama ime otu ahụ o gere ndụmọdụ ọjọọ ha nyere ya ntị nke bụ eziokwu bụ na mgbe Zekaraya nwa nwanne nna Jehoashi chọrọ ịgbazi ya Jehoashi nyedịrị iwu egbuo ya ihe ahụ o mere jọgburu onwe ya bụrụkwa ịdị iberibe na malitere ime nke ọma mgbe ọ dị obere ma o mechara kwụsị ife Jehova ghọọkwa ogbu mmadụ n'ikpeazụ ndị na-ejere ya ozi gburu ya ihe gara akara ya mma ma ọ bụrụ na ọ kwụsịghị ige Jehova na ndị hụrụ Jehova n'anya ntị olee ihe ị mụtara n'akụkọ a paragrafụ nke asaa ajụjụ olee ndị kwesịrị imeta enyi otu ihe anyị na-amụta n'ihe na-adịghị mma Jehoash mere bụ na ndị anyị kwesịrị imeta enyi bụ ndị ezigbo mmadụ hụrụ Jehova n'anya nakwa ndị chọrọ ị na-eme ya obi ụtọ ọ bụghị naanị ndị ọgbọ anyị ka anyị kwesịrị ị na-emeta enyi cheta na Jehoyada tọgburu Jehoash bụ enyi ya tọgbu. abịa n'ihe gbasara ndị ị na-emeta enyi jụọ onwe gị sị ha na-enyere m aka ka okwukwe m nwere na Jehova sikwuo ike ha na-agba m ume ị na-eme ihe Jehova chọrọ ha na-ekwu gbasara Jehova na eziokwu ndị ọ na-akụziri anyị ha ji iwu Jehova kpọrọ ihe ha na-agwa m ihe m chọrọ ịnụ ka ha na-akata obi gbazie m ma m ihe na-adịghị mma n'eziokwu ọ bụrụ na ndị enyi gị ahụghị Jehova n'anya gị na ha ekwesịghị ịbụ enyi ma ọ bụrụ na ndị enyi gị hụrụ Jehova n'anya jisie ha ike ha ga na-enyere gị aka foto eji kọwaa paragrafụ nke atọ na nke asaa asịrị ebe otu nwanna nwaanyị ma nke a na-akọ na-enye nwanna nwaanyị ọzọ ndụmọdụ gbasara uwe ndị dị n'ebe a na-ere uwe otu ihe akpụrụ akpụ eji ekowe akwa yi skeeti dị mkpụmkpụ nke ọzọ eyiri nke dị ogologo ihe edere na foto ahụ sịrị anyị nwere ike ị na-eme ka johash taa ma ọ bụrụ na anyị a na-ege ntị na ndụmọdụ ezigbo ndị enyi anyị na-enye anyị paragrafụ nke asatọ ajụjụ ọ bụrụ na gị na ndị ọzọ na-esi n'ịntanetị akparịta gịnị ka ị kwesịrị ichebara echiche taa e nwere ọtụtụ ụzọ dị mma anyị na ndị ezinụlọ anyị na ndị enyi anyị nwere ike isi na-akparịta n'ịntanetị ma ọtụtụ ndị na-esi ebe ahụ egosi ndị ọzọ ihe ha nwere ha na-etinye foto na vidio ihe ha mere ma ọ bụ ihe ha zụtara ọ bụrụ na gị na ndị mmadụ na-esi n'ịntanetị akparịta jụọ onwe gị sị m chọrọ iji ya gosi ụwa niile ihe m nwere m chọrọ iji ya na-agba ndị mmadụ ume ka ọ bụ iji ya mee ka ha towe m echewela m echiche na-adịghị mma ma ọ bụ na-ekwu okwu na-adịghị mma ma ọ bụ na-eme ihe na-adịghị mma ndị ọzọ na-esi n'ịntanetị akparịta ụka na-eme nwanna nnọọ onye sogbu n'otu na-achị isi nyere ndụmọdụ sị agbalịla ime ihe dị ndị mmadụ mma ime otu ahụ enweghị onye ị ga-eme ihe dị ya mma ma ihe dị Jehova mma ị ga-eme ihe dị ndị niile hụrụ Jehova n'anya mma anyị kwesịrị ịdị umeala n'obi paragrafụ nke itoolu ajụjụ gịnị ka Jehova nyere ọza ya aka ime na-eme ihe ọma ọza ya mere mgbe eze ọza ya na-eto eto ọ dị umeala n'obi ọ mụtara ịtụ egwu Chineke ọ dịrị ndụ afọ iri isii na asatọ Jehova gọziri ya n'ọtụtụ n'ime afọ ndị ahụ Ihe mere nke a bụ isi iri abụọ na isii amaokwu nke mbụ ruo na nke ise sịrị ndị Juda niile wee kpọrọ Ọzaya chie ya eze ya anọchie Amazaya nna ya ọ dị afọ iri na isii mgbe ahụ mgbe eze Amazaya nwụrụ otu nna nna ya ha nwụrụ Ọzaya nwa ya weghaara Ilọt mee ka ọ bụrụghachi obodo ndị Juda Ọzaya dị afọ iri na isii mgbe ọ malitere ịchị ọ chịrị afọ iri ise na abụọ na Jerusalem aha nne ya bụ Jekolaya ọ bụ onye Jerusalem ọ nọ na-eme ihe ziri ezi n'anya Jehova otu Amazaya nna ya mere ọ nọkwa na-ejere Chineke ozi n'oge ya dị ndụ onye kụziere ya ịtụ egwu Chineke n'oge ọ nọ na-ejere Jehova ozi ezi Chineke mere ka ihe gaziere ya Ọzaya meriri ọtụtụ ndị iro ha meekwa ka echebe Jerusalem o doro anya na obi dị Ọzaya ụtọ maka ihe niile Chineke nyere ya aka ime paragrafụ nke iri ajụjụ gịnị mere Ọzaya? mụta ihe n'ihe na-adịghị mma Ọzaya mere ọ bụ eze Ọzaya na-agwa ndị ọzọ ihe ha ga-eme o nwere ike ịbụ na ihe ahụ mere ka o chee na o nwere ike ime ihe ọ bụla ọ chọrọ ime otu ụbọchị mpako mere ka Ọzaya banye n'ụlọ nsọ Jehova ka ọ mụnye insensị ọkụ enyeghị ndị eze ikike ime ihe ahụ nnukwu onye nchụaja bụ azaraya ya gbalịrị ịgbazi Ọzaya. ma ezigbo iwe were ya ọ dị mwute na ọ zaghị erubereghị Jehova isi Jehova atakwa ya ahụ maka ya mee ka ọrịa wa ekpenta ndụ ya gara aka mma ma a sị na ọ kwụsịghị ịdị umeala n'obi paragrafụ nke iri na otu ajụjụ olee ihe nwere ike igosi ma anyị dị umeala n'obi mgbe ọza ya siri ike o chefuru na ọ bụ Jehova mere ka o sie ike meekwa ka ihe na-agaziri ya Gịnị ka anyị na-amụta na ya? Anyị kwesịrị ị na-echeta mgbe niile na ọ bụ Jehova mere ka anyị nwee ihe ọma niile anyị nwere nakwa ọrụ anyị na-arụrụ ya n'ọgbakọ ya. Kama iji ihe anyị na-arụ n'anya isi, anyị kwesịrị inye Jehova otuto maka ihe ọ bụla anyị mere. Ihe edere n'ala ala peji sịrị gụọ igbe isiokwu ya bụ kpachara anya ka ị ghara ị na-eme ka ị dị umeala n'obi ma ya bụrụ na ị na-etu ọnụ nke gbara na jw.org n'isiokwu bụ mmadụ ị na-agba mbọ ka amara ya mara n'ịntanetị ọ bara uru ihe edere n'ala ala peji agwụla anyị kwesịrị ị na-echeta mgbe niile na anyị ezughị oke nakwa na ekwesịrị ị na-agbazi anyị otu nwanna dị ihe dị ka afọ iri isii dere sị mmụtala ịghara ị na-ewe iwe ma ọ bụ ịda mba ma ndị mmadụ chọpụta ihe m na-emetaghị mgbe ọbụla a gbaziri m maka ihe na-adịghị mma m mere m na-agbalị imewakwa nke ọma na-enyekwa Jehova ihe niile m nwere ike inye ya nke bụ eziokwu bụ na ọ bụrụ na anyị a na-atụ egwu Jehova dịrị umeala n'obi anyị ga na-enwe obi ụtọ na ndụ foto eji kọwaa paragrafụ nke iri na otu na-egosi nke mbụ ebe otu nwanna nwaanyị na-ekpe ekpere tupu ya aga ime ihe omume ya na mgbakọ sekit nke abụọ ebe otu nwanna na-agba ya na nwanna nwaanyị ọzọ ajụjụ ọnụ nke atọ ebe nwanna nwaanyị ahụ na-eto Jehova mgbe ndị ọzọ na-aja ya mma maka ihe omume ya mgbe a gbasara ihe edere na foto ahụ sịrị anyị kwesịrị ị na-eto Jehova maka ihe ọ bụla anyị mere kama iji ya na-etu ọnụ akwụsịla ịchọ Jehova paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu Josaya si chọọ Jehova mgbe ọ na-eto eto mụta ihe n'ihe ọma Josaya mere Josaya dị afọ iri na isii mgbe ọ malitere ịchọ Jehova. Ọ chọrọ ịmata gbasara Jehova chọọkwa ime uche ya ma ọ dịrịghị ya mfe n'oge ahụ ọ na-eto eto. N'oge ahụ, ọtụtụ ndị na-ekpere arụsị. N'ihi ya, Josaya kwesịrị inwe obi ike iji kwụsị ha ife arụsị. O mekwara n'otu ahụ. Tupu Josaya eruo afọ iri abụọ, ọ malitere iwepụsị arụsị niile dị n'obodo ha. Ihe mere nke a bụ isi iri atọ na ana amaokwu nke mbụ ruo na nke atọ sịrị Josaya dị afọ asatọ mgbe ọ malitere ịchị ọ chịrị afọ iri atọ na otu na Jerusalem o mere ihe ziri ezi n'anya Jehova kpaakwa agwa ka David nna nna ya ọ hapụghị ime ihe ziri ezi mewe ihe ọzọ n'afọ nke asatọ na ọchịchị ya mgbe ọ ka bụ nwata ọ malitere ife Chineke David nna nna ya n'afọ nke iri na abụọ na ọchịchị ya ọ malitekwara ime ka Juda na Jerusalem dị ọcha o bibiri ebe ndị dị elu ogwe osisi arụsị dị iche iche arụsị ndị apịrị apị na arụsị ndị akpụrụ akpụ paragrafụ nke iri na atọ ajụjụ olee otú ndụ gị ga-esi gbanwee ma ị nyefee Jehova onwe gị ọ bụrụgodị na ị ka na-eto eto ị nwere ike ikpebi ime ka Josaya otu ị ga-esi eme ya bụ ị na-achọ Jehova na-amụtakwa àgwà ndị magburu onwe ha o nwere ime otu ahụ ị ga-achọ inyefe Jehova onwe gị olee otu ọ ga-esi gbasi ihe ị na-eme na ndụ otu nwanna aha ya bụ Luke mere baptizim mgbe ọ dị afọ iri na anọ ọ sịrị malite ugbu a ihe ga-akacha m mkpa na ndụ bụ ife Jehova nakwa ime ya obi ụtọ Jehova ga-agọzi gị ma ọ bụrụ na ịchọ ime otu ahụ paragrafụ nke iri na anọ ajụjụ mee ihe atụ otu ụfọdụ ndị na-eto eto si eme ka eze Josaya olee ihe ndị nwere ike isiri ohu Jehova na-eto eto ike otu nwanna aha ya bụ Johan mere baptizim mgbe ọ dị afọ iri na abụọ o kwuru otu ndị klaasị ha si gbalị ime ka ọ ṅụwa sịga ọgbara ọhụrụ ihe nyere Johan aka imeri ọnwụnwa ahụ bụ na ọ na-echetara onwe ya na ime ihe ahụ nwere ike ịkpatara ya ọrịa meekwa ka ya na Jehova gharazie ịdị na mma otu nwanna nwaanyị aha ya bụ Rachel mere baptizim mgbe ọ dị afọ iri na anọ o kwuru ihe nyere ya aka imeri nsogbu ndị o nwere n'ụlọ akwụkwọ ọ sịrị m na-agbalị ịchọta ihe ga na-echetara m gbasara Baịbụl na Jehova dịka ihe atụ akụziworo anyị gbasara ihe ndị mere n'oge ochie o nwere ike ichetara m akụkọ Baịbụl ma ọ bụ amụma edere na Baịbụl ụka mụ na mmadụ na-akparịta nwekwara ike ichetara m amaokwu Baịbụl nwere ike ịgụrụ ya nsogbu ndị nke gị nwa nwere ike ịdị iche na ndị nke eze Josaya mana ị nwere ike ịkpa àgwà ka onye mee ihe rubekwara Jehova isi ka ya imeri nsogbu ndị na-abịara gị mgbe ị na-eto eto ga-eme ka ị nwee ike imeri nsogbu ndị nwere ike ịbịara gị n'ọdịnihu paragrafụ nke iri na ise ajụjụ gịnị nyere Josaya aka iji ubi ya niile fee Jehova mgbe eze Josaya gbara afọ iri abụọ na isii ọ malitere ịrụzi ụlọ nsọ ka a na-arụ ọrụ ahụ ha hụrụ akwụkwọ edere iwu Jehova si n'aka Mosis nye mgbe Josaya nụrụ ihe e kwuru na ya ọ malitere ozugbo ịgbanwe ihe iji mee ihe edere na ya ihe mere nke a bụ isi iri atọ na anọ amaokwu iri na anọ sịrị mgbe ha gara iweta ego edowere n'ụlọ Jehova Hilkaya onye nchụàja hụrụ akwụkwọ edere iwu Jehova si n'aka Mosis nye amaokwu nke iri na asatọ ruo na nke iri abụọ na otu sịrị Shefan bụ ode akwụkwọ gwakwara eze sị enwere akwụkwọ Hekaya onye nchụàja nyere m Shefan maliteziri ịgụrụ ya eze ozugbo eze nụrụ ihe edere n'akwụkwọ ahụ edere iwu Mosis ọ dawara uwe ya eze gwaziri Hekaya Ahaika nwa Shefan Abdon nwa Maịka Shefan bụ ode akwụkwọ nakwa Asaya bụ onye na-ejere eze ozi si. gaa nọ jụọ Jehova ase n'aha m nakwa n'aha ndị fọrọ n'Izrel na Juda Jọn ya gbasara ihe e kwuru n'akwụkwọ ahụrụ, n'ihi na Jehova ga-ewesa anyị ezigbo iwe maka na nna nna anyị ha emeghị ihe Jehova kwuru ha emeghị ihe niile e dere n'akwụkwọ a ị ga-achọ ị na-agụ Baịbụl kwa ụbọchị ọ bụrụ na ị malitela ego ya ọ na-atọ gị ụtọ ị na-ede amaokwu Baịbụl ndị ị chere ga-abara gị uru nwanna Luk anyị kwuburu okwu ya nwere akwụkwọ ọ na-ede ihe ndị masịrị ya ọ gụtara na Baịbụl ime ụdị ihe ahụ ga-enyere gị aka icheta okwu Baịbụl ma ọ bụ ihe ndị masịrị gị mgbe ị na-agụ Baịbụl ka ị na-amụtakwu Baịbụl ma jiri ya kpọrọkwuo ihe ọ ga-eme ka ị chọkwa ife Jehova okwu Chineke ga-enyekwara gị aka ime ihe dị mma otu ahụ o nyere eze Josaya aka paragrafụ nke iri na isii ajụjụ gịnị mere Josaya ji mee ihe dị oke njọ gịnị ka anyị ga-amụta na ya mụta ihe n'ihe na-adịghị mma Josaya mere mgbe Josaya dị ihe dị ka afọ iri atọ na itoolu o mejọrọ ihe tara isi ya ọ tụkwasịrị onwe ya obi kama ịrịọ Jehova ka o duzie ya e nwere ihe anyị ga-amụta na ya n'agbanyeghị afọ ole anyị dị ma ọ bụ afọ ole anyị mụrụla Baịbụl anyị ekwesịghị ịkwụsị ịchọ Jehova ihe ọ pụtara bụ na anyị ga na-ekpe ekpere mgbe niile na-arịọ Jehova ka o duzie anyị na-amụ Baịbụl na-egekwa ntị na ndụmọdụ ndị Kraịst ma nke a na-akọ na-enye anyị ime ihe ndị a nwere ike ime ka anyị ghara ime ihe dị oke njọ meekwa ka anyị na-enwe obi ụtọ ndị na-eto eto unu nwere ike ị na-enwe obi ụtọ na ndụ paragrafụ nke iri na asaa ajụjụ olee ihe ndị dị mkpa anyị nwere ike ịmụta n'akụkọ ndị eze Juda atọ ahụ e nwere ọtụtụ ihe unu nwere ike ime mgbe unu na-eto eto akụkọ johash Ọzaya na Josaya na-egosi na ndị na-eto eto nwere ike ikpebi ime ihe dị mma jirikwa ndụ ha mee ihe ndị na-amasị Jehova ọ bụ eziokwu na mgbe ndị eze ndị a na-eto eto ha mejọrọ ihe mechara kpatara ha nsogbu ma ọ bụrụ na ime ihe ọma ndị ha mere ma zere ihe na-adịghị mma ha mere ị nwekwara ike inwe obi ụtọ na ndụ paragrafụ nke na asatọ ajụjụ Olee ihe ndị a kọrọ na Baịbụl gosiri na ị nwere ike ị na-enwe obi ụtọ na ndụ? Na Baịbụl, a kọrọ gbasara ndị na-eto eto ndị ọzọ bịaruru Jehova nso ha na ya adịrị na mma ihe agaziekwara ha na ndụ. David bụ otu n'ime ha. Mgbe ọ ka na-eto eto, ọ họrọ ife Jehova. Mgbe o mechakwara bụrụ eze, o rubere Jehova isi. Ọ bụ eziokwu na o nwere mgbe ụfọdụ o mejọrọ ihe, ma Jehova kpọrọ ya ezigbo mmadụ. ọ bụrụ na ị mụọ gbasara David ihe o mere ga-agbago ume iji obi gị niile na-efe Jehova ị nwekwara ike ịmụ gbasara Mark ma ọ bụ Timoti ị ga-ahụ na ha bidoro ife Jehova mgbe ha na-eto eto ya eme ka ha na Chineke dịrị na mma ha mere Jehova obi ụtọ ihe agaziekwara ha foto eji kọwaa paragrafụ nke iri na asatọ ebe David ji ebe ya gbaa Goliath okwute na ọgba agha ihe edere na foto ahụ sịrị David chọrọ Jehova mgbe ọ na-eto eto ya na Jehova dị na mma o nwekwara obi ụtọ na ndụ paragrafụ nke iri na itoolu ajụjụ olee otu ndụ gị nwere ike ịdị n'ọdịnihu otu isi ebi ndụ gị ugbu a nwere ike ime ka ihe dịrị gị mma n'ọdịnihu ọ bụrụ na ịtụkwasị Jehova obi ugbu a kama ịtụkwasị onwe gị obi ọ ga-enyere gị aka ikpebi ihe ndị dị mma ị nwere ike ị na-enwe obi ụtọ na ndụ ndụ gị aba akwara gị uru cheta na Jehova ji ihe ị na-emere ya kpọrọ ihe o nweghị ihe dị mma ị ga-eji ndụ gị eme karịa ife nna anyị nke eluigwe hụrụ anyị n'anya gịnị ka ị nwere ike ịmụta na ndụ eze johash eze Ọzaya eze Josaya abụ nke otu narị na iri anọ na anọ lekwasị anya n'ụgwọ ọrụ Isiokwu a agwụla.